Chiọma na ụmụafọ Igbo ụmụafọ Igbo ụfọdụ kịta sịzi nọọ ije n'okwu arụsị jedebe ikenga chi ha n'ọnya bụ ebe ọ manalịsị tupu anyị amalite ka anyị kọwaa kene ife bụ ikenga a na-ekwu okwu ya kedu ife bụ ikenga ọ bụrụ ọnụ oyibo asị ikenga is a physical representation of your chi ikenga bụ ife nneta anya chi gị ife ọmụmaatụ chi gị ọ ya bụ ikenga a na-ekwu okwu ya ya ka ụmụafọ igbo ụfọdụ sizi nọọ ije n'okwu arụsị maọbụ n'okwu mmụọ jee dọba bụ bụ nga chi ha nọ ebe anwa ka ọ makalize. ọtụtụ ndị mmadụ nọ n'ọrụ a nwere ike ha ma nkọwatachalụ gị ife ife yibelu maọbụ ife ọ dị ka ya n'oge gboo ọ bụrụ osisi niile ka eji atụ ike nga n'oge gboo ọ bụrụ onye ọbụla nọkata o jee n'afịa jee zụta ikenga ka o wee dochie mana n'elu agbara ọfụ kịta n'elu oyibo kịta anyị bụ ụmụafọ igbo na-etezi n'afịa na-ego osisi ọbụla atụrụ atụ wee kpọọ ya ike nga e nwere osisi dị iche iche ọ ga-abụ iji tụọ ike nga ọdụ ike ma dị ile ma na-apụ apụ ma na-emerụ gị ife ị chọrọ ya bụ ya bụ enwe ndụ ma ọ bụrụ ma ịwakechaa anya. kedu ụdị osisi dị ife ahụ enwere nke eji ugwu atụ enwere nke eji osisi ọha atụ enwere nke eji osisi ogilisi maọbụ mgbọrọgwụ ogilisi atụ ụmụ nwanyị sọọsọ ha na ogilisi ka eji atụ debe nke ha mana tata ụmụ nwanyị ụfọdụ na-ebini jee n'afịa jegoro ngwu eji wee tụọ ikenga wee mee gịnị wee dọtuo chi ha ọ bụrụ na ị were osisi dị iche ekwesịghị ka e ike nga gị wee dọtuo chi gị ya bụ ife ga-ebido mee gịnị tinyebere gị ọgba aghara maọbụ ghọọ risọsi osisi efu ike maọbụ ndụ ahịa ha adụ n'ime ya ngwa gee ntị tọtuo ntị na ana ka m gị ọtụtụ ife ụfọdụ ma mana nka ga-ebikwa ya nkenke ikenga a ife mekwuru ya bụ nga ji adị ọkụ a sị na ọ bụrụ na ikenga adịghị ọkụ awa ya nkụ e eziokwu ọ bụrụ na ije welu osisi ekwesịghị ka ị wee tụọ ikenga gị wee tụọ nga gị maọbụ na ijeru n'afịa jee gote ikenga osi osisi eji wee tụọ ya iwere eme gịnị dọtụọ chi gị nwanne m ya bụ ikenga ahụ iji wee dọtụọ chi gị ya eme ndụ ama ndụ ikenga ahụ n'ime ya bụ na ịkpọkuo chi gị ọma mme gịnị ọma nza gị ibidozie emegharịba akwa na-ajụ ọkwazikwa ife ekwu nke a na-eme mana mara na ọ bụrụ na mmiri si n'isi wee gbalụọ n'ife kwuru abụọzikwa ya ka a na-eme nke a bụrụ otu abịa na-etinye ọnụ n'ife gbasara ụmụnne anyị na-ejezi na be ndị mmadụ adọba ike nga ha maọbụ na okwu arụsị adọba ike nga ụnụ ngwa gee ntị ka ntụnyeke n'ụnụ ofu okwu ma ọ bụ ụzọ ife na-abụ kpatalụ o kwesịghị ka iji wee na-akpanya bụ akparamagwa abịa n'ife gbasara iburu ike nga gị jee na be mmadụ maọbụ jee n'okwu arụsị jee dọbịa ife kpatara na ọda adịcha mma ngwa gee ntị nwanne m onye ọrụ ahụ ka nsi etu a tinye onye ọrụ ahụ ijelu na bịa eje dobe ikenga gị maọbụ okwu alụsị ahụ ijelu na ike ikenga chi gị ebe anwa ya bụ onye ọrụ ahụ ịdọba chi nga gị na bịa nwere ike onwe ụtụtụ ọrụ dị iche iche ọ na-alụ chi gị na-asọ nsọ o nwere ike onwe ọtụtụ ọrụ ụmụ kịrịkịrị ọrụ dị iche iche ọ na-alụ chi gị na-eme gịnị chi gị na-asọ nsọ otu a ka ọ dụkwazi n'okwu arụsị ma okwu mmụọ dị iche iche maka na ụlọ mana onye ọbụla bụ mmụọ na-ehe gboo ka a sị na a na-asọ anya kịta ọtụtụ ike dị iche iche ka a na-ebubatazi na ana anyị ya bụ onye nwere ike ị na-akpa akparụma agwa ma ọ bụ na-ebi ụdị ndụ dị iche iche chi gị na-asọ nsọ ọkwanye ya bụ na chi gị anwa idebela ebe ahụ ga-anọchazi n'akụkụ oge ụfọdụ ya bụ ife adụzi aka na ọ bụrụ ife a na-eme ọkwanye ya bụ na inyechaa chi gị nri ịkajee n'afa chi gị a na gị ụgwọ na-adọgụ ụgwọ ị na-eti mkpu si na kwa ụbọchị ka ị na-enye chi gị nri kedụzi ife mere chi gị ka ji wee na-agba n'afa nwanne m ọkwa na ụdị ife dị etu a mere ya bụ ife ji wee ka na-eme ya bụ okwu mmụọ ị ka jekwazi edebe ya bụ ike ngachi gị nwekwara n'ike o nwee ife daanya a na-eme na ya okwu mmụọ ya bụ na ya bụ ike ngachi gị debere ya na ya bụ okwu mmụọ ga-ebido gbaba gị bụ onye nwe ya ike nga ụta ọ na-agba gị ụta mmụọ ijee n'afa a na-asị gị na chi gị na-ewelu gị iwe na gị na chi gị adịghọ na mma ịtọ na-ebe na ịdọtugo chi gị n'inyego chi gị nri iji gbuori ebulu iji gbuori efi iji gbuori ụwa niile mana ị ka na-enyekwa ya bụ chi gị ajọ nri kedu ka ị si enye chi gị ajọ nri maka na ebe ahụ ideberie na be mmadụ maọbụ okwu alụsị na enwere ụmụ kịrịkịrị ife dị aṅaa a na-eme na nyanwụ ebe chi gị na-asọ nsọ ya bụ na ị na-enye chi gị gịnị ajọ nri ya bụ na chi gị ahụ ga-ebido na-eme gị na-agba gị ụta ya bụ na ijee n'afa chi gị akọntinu na-agba n'afa n'ọnụ oyibo ụzọ ife ọzọ kpatara ojiho adị mma ọtụtụ ndị mmadụ nọ ebe a chi ha ka m ya n'ọnụ igbo chi ha atụgharịgo chi ha ọ bụrụ n'ọnụ oyibo ka m hapụ isi ya n'ọnụ oyibo maka ebe anyị nọ ọ bụrụ na ọnụ igbo sị na chi ha na-atọnụ ugoli nya ịmaghị ife wee tọnụ mmadụ isi ọ bụrụ onye kpọdoro isi n'elu ịtọnụọ ya isi n'ala ọtụtụ ndị mmadụ atọnụgo chi ha isi n'ala kpọdo chi ha isi n'ala kedụkwanụ ka ị ga-esi ma ife ịma bụ na idebere ya ebe mmadụ onye ahụ idebere bi ya ma obie ịma ka ana ana mkpụrụ obi ya dị ya bụ ụmụafọ igbo anyị nka ga-akwụsị ebe a ma onye mara asụ ya sụọ n'ikwe onye amaghọkwa na asụ ka m hapụ isi ya sụọ n'ala kama nwanne ya nyelu ya aka maka na ebe a na-eje tekwolu n'aka ndewonu mba ada ndị gboo ada nnewi ka emesịa